na-ege ntị n'oge dị ugbu a aha m bụ ezenwanne nwoke obichukwu tony eberechukwu asị nke udo nke chineke nke kachasị udo niile dịrị ọnụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem ọma nke a na-abịara ọnụ site n'ụlọ ndị Life World redio Ministry akala dị ndị Baptist Missionary Association nke Afrịka gburugburu niile site na ngalaba Naijiria nke wuru na ologoru n'ime Ibadan nke dị na Oyo steeti n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe mmụta anyị site na ozi ọma nke matu dịka anyị kachasị atụgharị uche na ozi ọma nke matu dere na isi nke nọ malite na amaokwu nke iri abụọ na ịtọ wee rute amaokwu nke iri abụọ na ise ka anyị kpere Chineke tutu anyị agụọ Baịbụl onye nwe mmadụ Chukwu dị nsọ onye pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya ka afa gị bụ ihe ebuli elu n'aha Jizọs anyị na-ekele gị dị ohere nke a nke inyere anyị iji wee tụgharịa uche n'okwu gị onye nwe anyị ka anyị na-agụ okwu gị nke a mee ka okwu gị gụọ anya gụọ na mkpụrụ ubi. mee ka anya isi obi anyị mepee ka anyị hụkwana jizọs onye nwe anyị na onye nzọpụta anyị ka mgbe mmụta nke a ga-abịa n'isi njedebe ka anyị nwee mgbanwe ka afọ gị bụ ihe ebuli elu ka ndụ anyị bụrụ ihe agọzi agọzi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen site na amaokwu nke iri abụọ na ịtọ jizọs wee na-ejegharị na galili dum na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha na-ekwusakwa ozi ọma nke alaeze ahụ na-agwọkwa ọrịa niile dị iche iche na nrịanrịa niile dị iche iche n'etiti ndị ahụ akụkọ ya wee jezuo na siria dum ha wee kwụtara ya mmadụ niile arụ na-adịghị mma ndị ọrịa dị iche iche na mmekpa arụ dị iche iche na-ejisi ike ndị mmụọ ọjọọ ji ha na ndị ọnwa na-eme ka anya ghara ịdị ha mma na ndị akụkụ arụ ha nwụrụ anwụ o wee mee ka arụ ha dị ike ọtụtụ igwe mmadụ wee si na galili na dekapolis na jerusalem na judia na n'ofe jọdan soya ya ka chineke gọzie okwu n'ime obi anyị na n'ime ndụ anyị n'ihi jizọs kraịst bụ onyenwe anyị amen ụmụnne na ụmụnna m anyị ka na-aga n'iru ọbụladị n'ịbịa n'isi njedebe nke akwụkwọ Matiu dere n'isi nke anọ o wee na-ekwu n'oge mgbe ahụ oge ahụ dịka oge dị ugbu a Jizọs anyị na-agagharị ọbụnadị na Galili niile wee na-akụzi ma na-agbasakwa ozi ọma nke Alaeze Chineke ozi ọma ka na-aga n'iru iji wee weta ndụ iji wee weta ọganiru iji wee weta ịgwọ n'ọrịa iji wee weta ịgbapụta ndị nke nọ n'uru mmehie na ndị nke nọ n'uru ihe mkpagbu dị iche iche na nke nyanya na nke ịhụju anya ị nabatawo jizọs dịka onye nwe na onye nzọpụta gị ọ bụ na ị kwere aha nke abụọ aha kasị aha niile akwụkwọ nsọ mere ka anyị mata na aha jizọs bụ aha ebuliri elu ka aha niile ọ bụ n'eluigwe ọ bụ n'elu ụwa ọ bụ n'okpuru ụwa ọ dịghị aha a ga-eji manyere ya aha nke a ka jizọs nyere ụmụazị ikikere iji wee gbọpụ ndị nke nọ n'ọrịa iji wee gbọpụ ndị nke na-ahụju anya mgbe ụmụazị gara njem ịga ịgbasa ozi ọma mgbe ha chịkọtara azụ ha na-aṅụrị ọṅụ wee na-asị ya na mmụọ ọjọọ na ekwensu dara ọbụladị site n'aha gị Jizọs wee sị ha unu ṅụrịa ọṅụ kama unu aṅụrị ọṅụ na nke a kama unu ṅụrịa ọṅụ n'ihi na edegwu afọ nọ n'akwụkwọ nke ndụ gịnị ka anyị na-ewepụta n'okwu a ihe aha Jizọs mere n'oge gara aga ihe ịrịba ama niile aha Jizọs mere n'oge gara aga n'oge nke ya ọ ka na-eme n'oge dị ugbu a o wee na-akọwa wee na-asị na ndị nke nọ na ndagwurugwu nke ọya ndị nke nọ n'ihe nhụju anya ndị nke nọ n'ụzọ ọbụla nke chiri echi jizọs bụ onye na-agbapụta ha ama m ebe nke nọ n'oge dị ugbu a ị na-ahụju anya gịnị bụ mkpagbu gịnị bụ ihe ekwensụ ji wee kedo gị n'ọnya wee mado gị n'ọnya wee na-eme gị na ị ga-aga n'iru wee were nyanya ma ọya ma nke ọbụla ọya nke na-amaghị afa eh, na ndị nke a maara afa ha ndị nke dibịa oyibo na-agwọ na ndị nke ha anaghị agwọ ndị nke dibịa igbo na-agwọ na ndị nke ha anaghị agwọ ihe ndị a niile bụ atụmatụ nke ekwensu n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ bịara igbu ozugbo ori wee laa n'iyi ị na-anọdụ na mkpagbu nke a niile achọrọ m ịgwa ya n'oge dị ugbu a naanị jizọs bụ onye ga-agbapụta gị naanị n'aha nke a bụ ebu ya gbaba wee nwee nzọpụta jizọs na-akpọ gị n'oge dị ugbu a ka ọ dị ka ka o si aga n'ụlọ nsọ ha na ụlọ ụka ha dị ukwuu wee na-agbasa ozi ọma ndị nke chineke na ụmụ nke chineke ndị nke kwere na ya na-agbasa ozi ọma n'oge dị ugbu a ọbụladị ozi ọma nke ị na-arụ ị na-anụ site na lif World redio wee na-eme ka isi n'oru wee pụta aha jizọs bụ aha ya wepụta ya achọghị ịma. ụdị ọrịa nke nọ na ma onye ihe ọbụla nke jitugo n'ala achọrọ m ịgwa ya n'oge dị ugbu a na ọ bụrụ na ikwe sọsọ n'aha jizọs nyeye aha niile ga-abụ nke bube n'aha jizọs a ihe niile na ihe ọbụla nke gbochiri ụzọgo niile ga-abụ ihe ebibi site n'aha jizọs ana m enye ekwensị iwu ụzọ ọbụla na ebe ọbụla nke nọ n'oge dị ugbu a na-ewe na-anụ olu m achọrọ m ka eweli aka elu ma lekwasị anya na chineke na nwa ya bụ jizọs kraịst onye nke onye naanị ya wee kwere na a niile na mkpagbu niile nke a na ihe bụla nke a bụ ihe nke gabiga agabiga n'ihi na aha jizọs mgbe na-si dịka jizọs si wee na-agagharị na-eme mma na-adọpụta ndị nọ na mkpagbu n'oge nke ya etu a ka ị ga-enwere onwe gị n'aha jizọs o wee na-agwakwa wee na-asị aha ya mgbe ọ na-agagharị ihe niile akụkọ ya wee jezuo na siria dum siria abụghị obere obodo jerusalem abụkwana obere obodo nke galili abụ obere obodo afa ya naanị ya afa jizọs naanị ya wee gazuo mba niile ndị a kpọrọ afa na siria niile dum dekapolis jerusalem judia n'ofe nke jọdan sọsọ afa nke a afa nke na-ewu ewu ọ dịghị ata nchara ọ dịghị agbacha agbacha etu ahụ o si akpa ike etu ahụ si dị ire sitere na mgbe gara aga etu a ka o si dị n'oge dị ugbu a wee na-eme mma wee na-agagharị achọrọ m ka afa bụrụ afa ị e ga-eji mara gị amara ya dịka onye na-eje ụka amara dịka onye na-eje ebe nke a nke ọzọ ị na-ejebe nwa dibịa sọsọ afa jizọs bụ afa a ga-eji mara ga iwepụọ na mmehie iwepụọ na nyanya iwepụọ n'ihe ihuju anya iwepụọ na ụzọ nke chiri echi kwere n'afa ka ị nwee nzọpụta pụrụ iche kwere n'afọ a ka ị nwee ọgwụgwọ nsọ pụrụ iche kwere n'afọ a ka ị nwee nke pụrụ iche ọbụna dị n'arọ nke a nke 2020 kwere n'afọ nke a ka ị e bụrụ onye a ga-ebuli elu mgbe ị na-ekwere achọrọ m ka ị mara na afọ nke a ka na-ewu ewu ma dị ike akwụkwọ nsọ mere ka anyị mata ọsị na ndị nke maara Chineke ha na ha ga-adị ike wee na-ewukwa ewu ka jizọs na-ewu ị ga-ewu n'aha jizọs naanị gị kwere o wee na-akpọtara anyị wee na-asị ọbụnadị ọtụtụ igwe mmadụ wee na-eso ụzọ ya ogo na igwe mmadụ a ka ị ka na-akpa nke gị ị ka pụrụ iche ị ka nọ naanị gị bịa soro na igwe mmadụ a ka ị wee bụrụ onye ga-enwe nzọpụta pụrụ iche ka ị wee bụrụ onye amaara aha ya ka ị wee bụrụ onye mmụọ ọjọọ na ajọ mmadụ ga-ahụ wee na-agba ọsọ wee na-erube ezi n'ihi naanị ebube nke chineke ga-ekpuchite gị ọ bụ na ikwere achọrọ m ka ị hụlata isi n'ebe ọbụla nke nọ n'oge dị ugbu a wee na-asị chineke anụgo m ozi gị anụgo m okwu gị n'oge dị ugbu a atụgharịkwa m uche wee kwere na jizọs bụ onye nwe m na onye nzọpụta m gbaghara m mmehie m ka edeba aha m n'akwụkwọ nke ndụ ka e bụrụ onye nwere ndụ n'aha Jizọs mgbe ị na ekwebi nke a sọsọ naanị na okwukwe ka ị ga-eji kwere ka na-ekpebi nke a achọrọ ka mkpere ga-ekpere onye nwe anyị na Chineke lee ndị origo nke a ụmụnne na ụmụnna m ndị nke kwere n'okwu gị nke na-abịa rute ha ntị n'oge dị ugbu a onye nwa Chineke gbaghara ha mmehie ha dịka ha si wee kwupụta were ọbara nwa atụrụ gị Jizọs Kraịst sachaa ha mmehie ha mee ka ha pụọ n'uru mee ka ha bụrụ ndị dịrị afa ha n'akwụkwọ nke ndụ onye nwanyị chineke ọ dị onye ọbụla nke nọ n'ọya ma ihe ịhụju anya ma ihe mkpagbu oke onye ekwensụ buru ibu dị arọ ma nke na-amaghị aka ndị ma aka ekpe site na nyanya ma ndị nke nọ n'ụlọ ọgwụ ma ndị nke nọ n'ụlọ ha n'oge dugbu ugbu a wee na-aya nke a ma nke ọzọ site n'aha aha jizọs ya na-eme ekwensụ iwu kpara ngwongwo na n'isi ha n'aha jizọs onye nwaanyị chineke mee ka ndị a ndị nwere onwe ha were ọbara gị nwa atụrụ jizọs kraịst sachaa ha mee ka mmụọ nsọ gị doo ha nsọ n'oge ugbu a ka afa ha bụrụ afa a ga-eji mara jizọs ka ndụ ha bụrụ nke e wetara jizọs udo bụrụ nke e wetara jizọs mbuli elu bụrụ nke e wetara jizọs ọbụla dị kụtara mmadụ nye jizọs ka ha so n'igwe mmadụ ndị nke na-eso jizọs ka testimoni ha na akụkọ mgbaama ha bụrụ nke ya wetara otuto ndị na-aha nsọ gị naanị gị ekele dịrị gị n'ihi na ekpere ndị a n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị ka unu na-anụ olu nke a unu matara na olu ụlọ igwe okwu nke ndị Life World Radio Ministry onye unu na olu ya bụ nwanne unu nwoke Obichukwu Anthony Eberechukwu unu ga-enweta nne okwu site na 08056719493 ọzọ 08056719493 ka ekpere kpere Chineke onye nwaanyị na Chineke ekele dịrị gị n'ihi ohere nke a iji wee nụ olu gị ka okwu niile nke a bụrụ nke agọziri agọzi ka afọ bụ ihe ebuli elu na ihe ga-enwe ọtụtụ n'aha jizọs ka dịrị gị n'ihi na ịzawa ekpere n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị udo nke chukwu dịrị ọnụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị